ego ahụ na ị ga-akwụ m ụgwọ m ị ga-eme ngịrị ama ewere ego m ị ga-ewere ai ego igwe ego igwe agwara gị agbasa ya hapụ ego hapụ ego ga-eji hapụ ego hapụ ego ga-eji ntị chidi hapụ ego kwara onwe ugo chidi ga-eji chidi hapụ ego chidi ga-eji ụdakwụ ịhụrụ ọdọ ochie ịhụrụ igwole mmiri asaa ụda hụ na mmiri na ngaji agadi nwanyị wee tụ iri isi na ụda Ci mancava. Però ma lo anche in un angolo. Ci mancava bravo. Ci ma. E ma Mike. E, e, e, e ma anyị na-agụ nta akara, ịma anyị na-agụ akwụkwọ. Ịma na ọ da n'oyibo I can speak, I can speak for Africa. ụlọ akwụkwọ gị na-edere anyị. English, gị na-edere anyị. Ndị aga n'ụzọ. Chuma, icheta ka esi gụọ akwụkwọ anyị e gụcha akwụkwọ a ka nzikọla ya na ịma na wee mee gịnị wee jebe bọyị o were anya mgbe m je bọyị Chuma mana m nọ bọyị adịmala ka icheta ụka Chuma Chuma ọ na-abụ ncheta akụkọ ọ na-agụ m akwa Chuma ọ na-agụ m akwa Chuma ma arụrụ na nsabụlụ ọga m Chuma asabụlụ m ọga m 11 years 11 good years emebe ihe ezi chụ nwata m afụ anọ na nna asa abụọ ga mmadụ ahụ pịa nkọikọi pịa nsịrịpas kwa m weji kedu ibe nna bụlọ ọ na-abụ ncheta ya ọ na-agụ m akwa emechaa ihe niile a ọga nsetụrụ m imego na ọga nji setụrụ m imego na ọga nji setụrụ m 100,000 naira for good 11 years kolonga kona mmadụ ego ngene mkpa eleven years ịtakwara ofu chuma ị na-asụ ya n'igbo o nwere ka ọ dị tinye n'oyibo chuma i suffered ị na-eko i suffered chuma ata m afọ ata m afọ ọ bekwa na ị ma na-emesịrị ibe onwere mba na-akpọ kịnsịlị anyị na-asa abụ ofu oge mgbe a mana mbụ bụ ya ụzọ bịa emechie setụrụ anyị na-abụ oge chuma ị mana kịnsịlị kpọọ m si mbịa na onwere ebe ọ yaba jee apụta eme ego a iweta 100,000 na enye iweta 10 100 chuma ndị ka anyị pụta ebe a ọsị m ego igwe na chidi ego igwe and chidi eh, something like ego igwe chidi shrine ịchụ ego enye gị ego nwe weta 100,000 ọganji setụrụ m nwere oge 3,000 ndị ahụ

mụ na ọkwa aka m wee gbachala ọga anyị bọyị imife ọga ji setụrụ anyị jiri nwayọrọ mgbe ehi na-agba bọyị ịhụrụ n'akụ shọpụ ọnụ hmm. enweta n'ụlọ ọga enwere shabra nga ọga nsị na ihe ya ụkọzi na ya ọwa anyị setụlụrụ ya hmm. ọwa anyị setụlụrụ ya ebe ebere ga abịa aba mba ọ wụ ya na ọka anyị kọwalụ ụlọ otu o si dị anyị enweta obi kọ akọ ee na anyị were nwayọ okwu ụka ọwa anyị ga-ewere nwayọ ka ọ ga-ewere nwayọ ihe a na-akọwa ebe a mm. ihe ji bịakwute unu yere anya agbara ka iyo agbara ihe bịara wụ ka iyo agbara ka iyo agbara ka agbara nyere ya aka agbarakwa ya yo agbara gaa yo agbara ihe awa agbara ihe wee eze nwaanyị ịnụrụ ahịa anyị bịara ya agbara ya ga-achọkwa bụ na anyị ka emeela anyị ga ka onye aka eme ya ka ọlịnitekwe nne <laughs> ụgbọ ka ihe onye isi kwesịrị ikwu kemgbe mgbe ngasị m na ị bịara ka ihe ọ ebe onye ji akọrọ uche bịa ka onye nke esem abịara ya agbara ibiri irepụ agbara anyị ebe anyị e, e, e, metụ ya aka <clears throat> ego ọgọ ji setụl ọnụ 200 200 na ya weta na ya eh, mba chekwa two hundred thousand anọ nkyerɛ ka ihe nkyerɛ maka ebi ahụ ka ayọ eze nwanyị ka ọ nwee ike dọbụl ọrụ na ego um, normally ihe anyị na-eji adọbụl ego bụ two hundred and fifty thousand naira ka ọnụ si na ihe ọgọ ọnụ kwụrụ two hundred thousand mmadụ na a ga-esi enweta fifty thousand ole sọ na ga agaghachi ga gbabụ fifty thousand naira ego nwee ike weta na weta weta na weta ọ dị mma ego ego njikwa mbịa eji m

nahị nwe maka ịbịa pụta aka nwa mba nsogbu na ọ awụ fabulesin ngwa ọ ga-abịa gawa ọ gwụchala gawa gawa mba gọvanọ agwaghị ọwaghị ndị ozi ọwaghị ga nga na-ezigo ozi anyị ga nọ nga na-ezigo ozi onye gara mbụ o ịnụ n'aka ọ gara aga na nke imagine o nkwa no wonder ọga ji ya hundred thousand I'm not na-atọ ka ha na kiri Thank you. bɛɛ sanga na yɛ so awurɛ dɔ da bɔ kɔkɔrɔ foli yɛn bɛɛ sanga na yɛ so bɔ. mama egburu ndị a taa m ga-egbu ha taa Yeah!

Kızılı. May your soul, Kızılı, may your soul rest in peace. But in half peace. The other one will be in trouble. maka na ọhụ tiri na akwụkwọ asa tụma ọ bụ na jụọ dịrị taza na wee bata obodo a wee bido biznes a na-emekọta biznes a chọrọ ego nkịta ọ bụrụ sị nkịta mana m agụrụ ọfụma ọ bụ na ndị biznes agbata obodo a na-akpa nkịta na-akpa na-akpa nkịta nkịta na-enye ego n'obodo a eji eme e, e ekuke ya travel ekuke lụọ gote nkịta na-abụ pụta ọ bụ na ji ngonyere ka nkịta 20 nkịta ma ofu na-amụ 10 ofu na nke ọzọ na-amụ 8 sometimes na-ele ofu million kwa uh, uh, naira 750 750,000 sorry 750 naira 750 naira ga ọ bụrụ nke a bụ nsogbu m ụwa m Ne nke bụzi problem family problem mụ na-ebu family anyị eri nne n'isi Mike iji nwoke anyị arịkute mmiri n'isi Mike na-ekwuo nwanne m nwaanyị ịma ya eh, Chinaza Chinaza etowukwa enwere ụmụ nwaanyị Chinaza na oyi eyi pant ọmụ na ego Chinaza na oyi eyi blak ọmụ na ego Chinaza na oyi eyi taịtị ọmụ na ego enye nwoke nwere ndị na-eweta ego <laughs> nyekwa ya pọketị mọni ọdịnye enye nwoke alụmere 你别疯了，等晚上我们再讲。我好过。你不如跟你直接讲。 bụrụ na ngote nkịta na-azụkwu nkịta mmụọ nwa lee ụmụ ya nkịta agụ egbu m nke ị na-ebe a na-agbago na-agbada ọ gịnị bụ nsogbu gị ya ghọta onwe ebe na-agbakọ nwere <laughs> maasị ịkụziri anyị mgbe anyị nọ ntakara na simplify na echetapụ ụmụ ibe dị na ya e, e, e, achọghị m ịnụ ihe ọbụla biko biko ee onweghị ebe iji ete ata niile eje m ọfịa ka m jee weta m ji sọseba udo dị esi m na nke pastọ kịta wee napụta so pastọ si ka ngwa gị nye nwekwa n'ebe ọbụla ije ee nye nwekwa n'ebe ije tata niile ma as before this week agwụ nye nwekwa n'ebe ọbụla ijere biko ee ọ sị na o nwere ihe ọ n'isi gị chegoro na o nwere pastọ n'isi m ọ ya bụ dada ị ga-agwa na ọdada dị n'isi m

anh cho anja ọlụsọ ụzọ m ụwa ị na-agwazi m ibe m na-eme chineke chineke chinaza chinaza na-agwazi m ibe m na-eme na-apụ na-apụ ọgụrụ nwa ị na-enye nne ọrụ nsọ m ụwa chineke kedu m na-akpọ onwe m ya ewepụ ndị nào nketa chineke agụ egwu nnụra chinaza na-agwazi m ibe m na-eme mapụ na apụ si mapụ na kịta kịta kpọgbọgbukwa pasta akwụ ife a pasta ya agwazi m mapụ na pasta na onye m nne Pantakan kayo na naman ni! Ako buwam kay mamakon na... Hay! Nezie n'ọba ndị ego. Nezie ni cuma na-azazi ọba ego. Na-agba moto. Chuma na-agba moto! Ọ bụ na m akpa nkịta na-azụ nkịta na-azụ nkịta kuke. Kedu ebe mmakọ? Jiri ka m jụọ onwe m Ọ bụ na m kara kpọọ Mike, what is your occupation? Mwen bon nan do chabi ya, what is an occupation? Mwen wè la ansa. Ok. Am en kata byoda? No. Basket? Am basket byoda? Ou basket maker? I china zè! I china zè! Ay, ay! Ay! I wan wan nè wè mi. I wan wan nè wè mi! I china zè biya! Biya kan chakye pas sa pas a ye kwa li pou! money must be made. Obego. <laughs> Omego. If I am mad easy. For this a playful mouth. If I am mad Cha. Obego. Um. Emana. ihe a na-ekwu okwu bụ ihe a dị mma nakọta emekata ifo otu a ajụọ onye ndị na ajụọ ese kedu ka e esi mee ka bụ e nkwanye ife a ịrụ enye aka na ọ gara Bỏ ờ. bây giờ Udah Jangan mudah betul. Obigu, ada gum, oh mesti fai. Obigu apa aku gum fai? Ini siung mama obigu no doang fong matra mama. obi m abụrụ nwanne mmadụ akpọkọgo m ebe a obi m na ntị ọka nsoro n'ebe a na-eme ọba ego biko na etinye m n'ebe a na-eme ọ na-abụ okoro otu eto ọbụla ikuku burie oburu ya ife anyị na ha achọ ime obi esikwara ike obi ka m ọ ọkwa ọgụ nne na-agbara nwa bụ ife a ọbụ ọkwa ọgụ nne na-agbara nwa ọkwa isi kara aka na-ebe ogidi nke akara aka bụ ogidi ogidi anyị gbuo ihe elu ị na-afọ iti si itinye gị n'ife a na-arụ ị na-agba mbọ ka ịbanye n'ife a na-arụ ijebekwa ịgaghara n'azụ

Nifo magana nondo na ayano ko nifo. Ang nifo ko mo yung sana. Ano nifo? Kaya bana. Ewo tali ay. Oh, oh, na. Ichi osu siya mazu. Mm, na na na na. Na. Gelen. Ama mı na? since next morning èmi tó lóde ká máa. àwọn àwọn ọ̀nà ọ̀kọ́ mọ́. mo bẹ́ẹ̀ kí ya ni. ọ̀nà ọ̀bọ̀n náà wọ́n bá mọ́. ìbọn bẹ ìbọn tó lù tọ́ wọn bá mọ́ bá mọ́. asọ na nwata kwọcha aka ụzọrọ gara na ndị ibe gara na ndị enyi ọ na-aka na-abụ ọsụsụ na-ewepụta n'ime ya Ufo kananya. Ufo kananya ikut ya, jatuh. Bang, udah bang, udah. Bang. Ibu, obeng gue, ibu eh, tanggung. Eh, eh. Aku takut di mana? Hey! forgive you. Chinaza Chinaza ọbara Chinaza ka chọrọ arụsị ego nke ndị mmụọ ego na-esi isi ego siri ike ya mere onye kpata akụ ọ chụọ aja arụsị ego Arvszégő. Csinálzál. Így alak -e. Szerintem nem me me Csinálzál búfon wannan wayan wala. Anan to higo. Eno ma ki ben kafa na ba ben de kro O ba de go na ba ben. Muti to muti no muti se. Wa une wa une no. cái này chứ bị khó khăn cả, cả. quan niệm mùng nữa luôn này mày bây giờ ok cái ảo mà cọc à cái anh cái gì chi tomato

Oke ਕਹਦੇ ਮੈਂ ਬਹੁਤ ਮਨਾ ਮੈਂ ਯਾਦ ਰੋ ਮੈਂ ਬਹੁਤ ਮਗੀ ਵੀ ਮੈਂ ਜਾਂਗਾ ਇਹ ਕਹਦੇ ਕਹਦਾ ਕੀ ਕਹਦੇ ਰੋ Daki kamu yon yo, kamu kambutere giya. To wadro onnem, eh? Da bala ya. eh. mana, da bala Kamu, kamu Na Kamu Kam foto pe ba. Makai mana ucha na bia bia. Mana ichu fuko nawo. Ichu fuko Kamu To wadro. Ya bi dia je. Um, kanje kanje go cheta o mu yenje no nwe manya. Okay. Echago eh, ya ja. <laughs> Wadro. Eh. ngwanụ ka mba n'ime jisi ike ee chinaza kwanu oginikwanụ ee chikwanụ nke mgbe ọbụla ihukwu nata na-eche ịma na oge ma bụ sọsọ ofu nwanne m nwoke nwere n'ụwa biko ee eh? mm. biko kwa

Ik heb bens. Ik bens. Ik heb bens. Nketa abụla aka ọrụ. Ịkpa nketa abụla aka ọrụ. Ewepụ na nkịta m ụmụ nwa agụụ egbuo mgbuo Chinaza. Chinaza. Mma gị gba bens. Ka emechaa akwụkwọ ụmụaka ụmụaka ọbara. si gị weta nke iji bịa hụ alụsị ego n'onwe ya alụsị ego ga edobụ ya mọni n'iyo ọ ga-enye gị ya tansi alụsị ego ga-ebinyekwa gị ike but not na smartin you go drop for us ihe wami igote tumi ihe tumi ọ gịnịkwa nke a ị nọzi ebe a nọrọ ụta ọ sinsi eh? ụnyaahụ isi m ka ije na nke enyi gị nwoke ịnata azụ ndụ gị jọs gbanwee agbanwe ị na-echegbu onwe gị kedu ife gị gee m ntị mụsị ọbụla efu n'ụdị ọnọdụ a biko dododo mm. rapụgodo m aka ife a bụ ije nwoke nke m ihe ị na-eme ya o enwekwa m ike ịkọwatanwu ihe ị na-eme imegidekwa ihe ị na-eme kịta ofufe mee gị ma ofu ya atọ gị gịta amakwa m ebe m mebido i na ọsọsọ gị bụ ofu nwanne nwoke nwere n'ụwa ee ịhapụkwa m na-arụ nwa amakwa m ebe m mebido biko jirikwa ya nwayọọ Chinaya onwe m efu ọnọdụ a mgbe o nwere ihe nwoke na-agabiga kedu ibu nsogbu gị gwanụ nwanne gị nwaanyị ka mba ma na gị ka m nwere mpụta nke ji anọ ya onwe ihe mere ikita kekwanụ ka mmesiwe nụ ee biko o sekpuru na ya oge ị nwere ike ịlapụ m lapụgodo m obele obele oge ife a bụ ije nwoke nwoke na-abụ ọnọkọta ọgbakọ ori azụ ọkwụntọgbọ mana gị nwaanyị na nwa emebe na emebe bụ nsogbu m. ọ ya bụ nsogbu ọbụla apụ a sị gị rapụ m ka m gbakọ onwe m m mgbakọsi m mee ka ị malụ hapụ m mba ahapụkwa gị ịsịkwa na m hapụ gị maka onwe ime gị taa makwa nka mmesoro n'onwu n'ụwa ọ eh? bụrụ na isi m hapụ na ka m lapụ ya Chinaza Chinaza hmm? ya ejikwa e maka na ma ọnọdụ ma ejikwana maka ọnọdụ ma wee nụkọta chebe ife ọzọ nwoke bụ ka nwoke si eme nwaanyị na-eme ka nwaanyị nwoke na-eme ka gịnị ka nwoke na nke ikpeazụ a wapụ ife na-abọda m tinaza mba gee ntị Chinaza na nke azụ a lapụ nwoke na ife m ebe ọ bụ n'otu aka anụgo m ka ka m pụta n'ebe ndị ọzọ ihe eh? nka na ọ ka ya dịchakwanụ mmanụ ọkwa mụnwa bụ ihe a obere oge nnụọ dị nnụọ dị kịta ọnọdụ gị echi nji ee onye nwe ezi okwukwe ka isi chọọchị anyị na-eje bikokwa jijikwa ya nwayọọ ka nje ka m pụta nwanne m nwaanyị bụ okwu tọgbuo ya anụkwaghị nwa nwa nwata atọgbuo ya kama na ebe bụ nsogbu bụ na m amụrụ ma nna atọgbu ya ma m nwere ibe kụbịa otibe nkwụ ndị mmadụ anụ ibe nke ka m ga-esi mefe ghara ebe emesịa ọ bụrụ ọkaba alụsị ego kakwa gị ife ị ga-eme nke ahụ bụ obere okwu ọmụ a bụ arụsị ego alụsị na-enye ego alụsị na-enye akụnụba na m ga-enye gị ihe ị ga-eji wee kutuo nwanne gị nwanyị Arcegou! 사이가 니 이날 하이 나를 아르세고 아르세고 이거 건 매파 아무런 관계 있으면 아무런 뭐 이거 야구 거의 부야 부 어떤 마녀 엄마 이거 하름 하고 올라온 거 두노 No, Maluna. <laughs> hey. Pa! Ishi ọnụ. Alụsi ego. Ka gwa gị ife ị ga-eme. Ọ na-ehi ụra ebe a na mkpụrụ ya.

ego atụlụ m kọntena ọka ya bata ana m apịkọ ọlụ ga-akwụ ụgwọ mecheta ya ọ sịrọ n'obi mana ọ man. m mma ai I swear to God ọ dị m mma Make it mmecheta gị mmecheta gị Make it dị m mma ọ dịrị m mma ngwa

para o cego. Imerencoma. الأم نعم. أرسيدو أه، أه، إنا هني يعفنا ما عمرك قانا من فيس حتى هم يجي حكرم ويجي يحب يقعد موقف أرسيدو أما كله كوسو maka na nwata rie ihe o kwe maka eje n'onini ozu ka gị na ndị onini ozu kpaa ka fa ya bunye gị ozu yiri nwanne gị nwaanyị a n'ebe ije na ya na bụ ụda ka ọ ghara ịbụ abịa sị na ọ gị gburu nwanne gị ka na ọ bụrụ ya ifilo usiku ike ka mmezi jezi motuwali ya nwoke abalị asaa ka m na-enye gị ọ bụrụ na ị mere ife asị gị mee ị pụọla ya bụ egwu kara gị

abalị asaa abalị asaa abalị asaa ọ bụrụ nwanne nwaanyị na ba ego dị n'ogwu ekpetago m nke a bụ ebe okwu dị iná iṣẹ́ ìsà ara.

moto fa. n ba misi. mo kɔni moto broda. mama everyday ma yan everyday ma yan moto. a boso mo yàrá sí mota n kò tayi mana sɔgbɛn ma bɔ foyi ni ok bɛ wala bi mɔtɛ mɔtɛ bɛ n ka muso moto ye kan jɛ fo ko o mɛ gu n n'a thank you. ɲɛ ŋɔnɔ ko. bye bye. moi moto. Mm. a na-ebunye ya aga skuul ụgbọ mgbe moto na skuul <laughs> ọba ego ọba ego ọ dị mma mmadụ ijide ego wee nọrọ n'obodo ịbịa n'obodo enwe ndị a na-anụ afụfa ọ gwara ndị obodo na-asị bịa anyị ma na maka na ụbọchị ka m nọ ekwentị m akpọ onye na-akpọ dangote mma ama na onye na-egbu akwụ na vileji agbaba oge ka ọ bụ ụmụnne nwaanyị na-ere nhapụ bụ ihe ga-akpọ gị ndị kwesịrị ịkpọ gị kpọrọ gị so ọ bụla ajụjụ hmm? onye ji ego na onye ji ego na-akpa nkata maka na onye ejighị ego ihe na onye ji ego na-eresi kọrọ ndị ji ego ịpụtakwa nna obodo ndị ji ego a na-atụsara gị ife n'ụzọ na gị ị na-atụpụ ego a na-atụnye ego n'ọfịa a na-agbapụzi ọhịa na-akọrọ eke na-ewere ego ma ndị mana ka obi si atọ ma ego na gota ndị ego na gota na-enye nsị gị ka na nke igwe Igwe na-ere owu ebe ahụ ịma mgbe ego adọrọ ya e e maka si eme mana ife ndị a si emezi na ya mara na iji ego ego amaka ego mara mma mana udele kara aka na-atakasị ozu afọ omego ọba ego ọkwụrụ mana na unu nọ n'ụbịa bịakwute m si mbunye unu ike mbunye unu ike ivebu unu kwesịrị ịchụ aja unu kwesịrị ịchọ agwa gụrụ ọ dị ole ihe izu ụka abụọ maka izu ụka abụọ gasịa mere m kwesịrị ime Que é, é maníssico, tá, tá? É. E um engogo. É ihe a nyere anyị bụ mkpụrụ izu ụka abụọ gbaa m ka anyị esi wee mee ya na mkpụrụ izu ụka abụọ ọkwụbọsị ka chụpụrụ anyị ọchịbakwa ọzọ eke eh? nke onye agha gara na mgbara ụtọ ka ebe n'ime anya ebe esi ka nweta kama sista m fụrụ n'anya jụwa isi onye ekwensu otu sibiri isi nke gị kakwana mma hm? nke gị ka mma chọs gbara ọtọ gagharịa ka ndị mmadụ fụ ọtọ gị ịbatakwa yiri akwa ya gbụtụgharị ọba ego na-emụ nwa bụ ego ka ị na-echara anya wee sị m gaa gaa gote mbekwu nwaanyị ga nga mbekwu nwaanyị ga ele mbekwu ele ike mbekwu mmeji wee dina ya e? dina enwere ike ikute idinere n'elu dị anyị e? ọ bụ na enu. etu ala ka mma edite mbekwu naanị ga dị ya na n'elu ugwu akwụ ama m na ama m na magị cheke nke m cheke cheke cheke ka ọ dị gị n'ọnụ ọgwụ aja agwọ agwọ ka dibịa si weta obi danda ka e wee gwọọ chekidide ya na-efe ego mgbara ụta na-aga n'ime anya na-aga a ga-amụ ihe mere ya ikwuchara n'ihe niile anyị gaa nzukọ ka anyị gaa yọọ ya ka a mara ife o kwesịrị imere anyị maka na isi ọ na ha akpụ isi ọ na ha akpa bụkwa ụdị ọkpụrụ rụbat na e, ife ji akpụ isi igwe eji bọtụ na agụba ka ịmaka ife ji akpụ isi ike chọbe asagbala m but chela aka cheruo atụlụ m kọntena ọka ya bata રુદ્રોમમેકા મેનામિકનેનાસિમોમે Nascimento. oba cana niile obodo anyị niile gburugburu enwetara m ọ bụzi ụta kedụ ebe nke bido ebido hmm. ama m ihe m ga-eme ama m ihe m ga-eme ama m ihe m ga-eme Chiaza, mba mba mba mba mba, ọ bụla eziokwu, ọ bụla eziokwu Chiaza, ngwa, ọ bụla eziokwu, biko m na-eziga mgbe m na biko biko ọkwa nne nke m biko m na biko biko biko m na bro biko biko biko biko biko biko biko ọlụ aka ọnụ ọlụ aka anụ ọlụ aka kedebe mmezi mmezi ụba ndị ego obe ego kede na mma na-emenụ biko biko biko biko ayọ gị biko na, m iwu nkịta kwe mana okwe mana ọsọ mgbe ofu ofu nwanne nwoke inwe biko egbuna m ịmana ọsọ mgbe ofu nwanne nwoke inwe iwu nkịta ba ya emechie nna anọzi nna anọzi biko biko biko egbuna mfe menụ ọ bụrụ na ọkwe mana ọ na nsọksidi anyị na-enwe aṅụrị ọ bụrụ na nsọksidi kịta ego adị evri ihe ịpụrụ m ise nke evri ihe mmanụ egburu gị efi evri ihe mmanụ emeri membrasị na-egburu gị efi biko biko egbuna m biko biko egbuna m biko egbuna m biko egbuna m abalị maazị amụpụ n'eze akwụkwọ sofuru na anụ na ibi ¿Eh? E por trazer flores na cama hoje. Seu André. Ó, Bacon. Ansigo. E bo bu n'ịra pụziri isi na agwọrọ ajụ na-agwọziri ike ajụ jikere maka na ụkpala foo ofenye n'ọnụ nnụnụ biko biko biko biko ah, biko biko ọ biko ka m were ma sista n'anya were chọrọ gị aja isi mba ọba <laughs> ego oge gị ezugo oge gị ezugo bigo bigo bigo harus ikut bigo bigo bigo kan maju ke bigo bigo zain bigo bigo ọ gịnị Ogin? gịnị apụka m kpere amaka m kamu beri si eh, eh? mụ na ekpere kwa na palọ ibe ụlọ n'ime ụlọ gị obere ebe gị nọ n'ikpe be ọbe gị mkpọta gị gị bịa ka beri. ekpere ire m ya mkpịsị ekpere ya. Abụghị gị n'otu a bifọ, ị na-ekpere abụghị n'ụdị nka, na palọ bebe be m na-achị mbago n'ime abụghị akpa ekpere biko biko biko onye gbara pụọ iwere ihe kwesịrị otisi kwere isi ke ke que Keep on tirando um devagar. Keep on tirando um devagar. Algo mego. Algo mego. Vem cá, puta. Vem cá, puta. Vem. ala ta ko mongam sine ke boga len kali bam meme hey tôi men jisi ko tolongam obu muru wanne ngayum à kai chi na-aza m chi na-aza m iko mezalụ m ebere ịrịba m na-emezili iko ọkwere ego ọkwere ka ọ dị mma mmanụ mma wee gbughi chi na-aza mmanụ mma wee gbughi mma wee gbughi hei hei hey, mma wee gbughi hei hei hei chineke o chi na-aza biko biko biko biko Hey!

ọjà ọgbẹ ọjà bàbá ọ. If you tell them say you wan make money, I can see give weta nkeji bịa hụ arụsị ego na onwe elu ya. ọ ga-enye gị ya times two arụsi ego ga-ebinyekwa gị ike but na small thing you go drop for us ihe one me you go dey two me ihe two me must be made mesike butike o asagwala m but chere aka chere atụlụ m kọntena ọka ya bata Get time. 12 o'clock, 12 midnight, brother. Chikadi. Chikadi.

Seko go go double your money, yo. Okay, nyeki at and shoe. I will seko get be a quadike. But not small thing you go drop for us. Here want me, you want it to me. Yeah. to me, you want it for me. you only chuck off. ọba ego ugboro ole ka m kpọrọ gị a sị na onye kpatara nkụ ahụhụ kpọrọ ngwere oriri ọba ego nke a bụ ohere ikpeazụ ka m na-enye gị <laughs> buru m ego igwe maọbụ chidi na-amara ihe a na-arụ ndị ahụ m kụrụ ara ịnwa anwa agwọ ha memina gị <laughs> <laughs> ah!